mp3juice.com.ng onye ga-emere m ihe karịa n'uchi mo chinaza mo chinedu mo chinazọ mo chibike mo njewe jewe jeruo ọkwachi mo mlawa lawa laruo chi mo onye ọkaikpe mụ na mmụọ chi mo onye na-ekwuru mụ n'ụmụ ọkwachi mo chinedu m ije chinenye mo chidebere chinagọrọ mo chugwa mee chọmma mo chụwa mee chọma olume olumekele n'oruru gị chụwa mee adịgbe kele ihe niile a na-egide n'ụwa ihe niile a na n'ụwa a n'iwu gị anwụ bụ na chekwe gị n'ịda gị bụ na chekwe gị atụmatụ ọjọọ niile chekwe gị ka mụ too n'uchi m n'oruru ya o ọbọrọchi kelee chi gị n'oruru ya onye dị ndụ kelee chi gị n'oruru ya o mee e chọmma m o mee e chọmma m o olumekele n'oruru gị o mee chinaza ekele chi onye adịghị n'izu ihe meghe ahụ ihe chizubere onye ga-egbochi ya o amara si na chi onye ga-anapụ ya o ebube si na chi ma nọ na-eko ngozi si na chi ma nọ na-atọ ụba si na chi ma nọ na-atọ onye onye dị ka chi onweghị onye dị ka chi yo onye onye onweghị onye ka chiyo chinazamo chinedumo chinazọmo chibuikemo chugwamede chọmamo chugwamede chọmamo onye ga-anụrụ olu m karịa n'uchimo onye ga-anụrụ olu m karịa n'uchimo onye ga-emere m ihe karịa n'uchimo onweghị o onweghị o onweghị onye dị ka chiyo chinazambo chinedumbo Chinazombo chibikembo chugwamede chọmamo chugwamede chọmamo olumekele n'oruru gị chugwame adịgbo ekele mp3juice.com.ng